were eziokwu gị doo anyị nsọ chineke n'ihi na okwu gị bụ eziokwu n'aha nke nna na nke ọkpara na nke mmụọ nsọ nọdụ ala anyị nọ na series of uh, lesson nọ na-amụ ihe banyere onye ozi chineke a na-akpọ Elisha <clears throat> mgbe anyị nọ na-amụ ihe ndị a ka anyị na-eji obi anyị na-achọpụta ihe dị iche n'etiti ndụ Elisha na ndụ ndị kpọrọ onwe ha ndị ozi Chineke taa man of God ịga n'obodo anyị ebe anyị si bịa man of God aghọọla dị ọ ghọọla ndị ihe ngekpe ya proverb ọ ga-ahụ eji akọwa akụkọ dị iche iche n'ihi omume man of God na-eme so anyị ahụ na Elisha na ọwụ nwa odibo elija oyibo si bido ahụrụ otu o si bido na Bible gbara anya ma na ọ nwoke gbasiri ike gbara dimkpa he was very energetic elisha was an energetic man physical man both physically and spiritually he was energetic elisha nwoke gbasiri ike ma na anụ ahụ ma n'ime mmụọ mgbe elija kpọrọ ya ya hapụ ihe ọ na-eme hapụ occupation ya soro elija He surrendered. nke ọzọ wụ na Elisha ọwụna nna ọ hapụrụ ihe ọ na-eme ọ chọrọ ọ chọrọ ka o nwee ngwaọlụ nke ime mmụọ ngwaọlụ nke ime mmụọ ọ ga-eji rụọ ọrụ a n'ihi ọwụ ọrụ a ga-ịrụ with anụ ahụ ndị man of God today adịghị ngwaọlụ nke ime mmụọ ha ji na-arụ ọrụ ọha kpatara anụ ha ji na-anaga ego ma ekpere gị ekpere ọhe kpatara anụ ha ga-enọ ha nwụsịwa anya ha ha sị onye dị otu a eh, eriri afọ gị eriri afọ chineke e nyere gị ekele abụọ ha afọ anwụọna ha afọ dị ndụ ọnwụ ihe kpatara ha ji na-ekwu ọnụ efu na-ebu amụma ụgha n'ihi na they never sought for the spiritual equipment Elisha sought for the spiritual equipment. That is why he was able to perform and God, uh, eh, become a man of God indeed. Elisha chọrọ ngwaọrụ nke ime mmụọ onye kpatara na o ji merie onye kpatara na o ji wụrụ onye ezigbo onye ozi nke Chineke na Ka anyị hụrụ na wiki elu elu wiki gara aga anyị hụrụ na elisha adịghị mgbe ọ naara ihe iri ngo ọ dịghị mgbe ọ naara ego ọ nọgidesiri ike n'ihe o kwere he maintained his spiritual integrity anyị hụrụ ha banyere Neman he was a leper Neman uwe onye ekpenta anyị hụrụ ha na wiki gara aga mgbe eji mee ka ahụ ya dị mma this man ji obiọma ya buru ihe ahụ niile o ji bịa gaa to elisha elisha si nọ achọ m ya rụgide ya elisha si nọ ya rụgide ya ya sị mba ya ala etu obi dịrị neman mma neman ji obi ya niile nye ihe ahụ afọsụghị ya afọsụ adịghị mgbe a ya but ndị eh, man of god taa ga-ịgwago ego ole ị ga-eweta gwa gị ihe ị ga-eji a ga-eji wee kpere gị ekpere a ga-eji wee gwọọ gị ọrịa a ga-eji wee hụrụ gị ọhụ ọ bụghị otu a ka Elisha dịrị so mgbe anyị nọ na-amụ ihe ndị a ga-ewere na compare with ndị ke anyị hụwa taa ma ndị si ụlọ anyị abịawa ebe a ma ndị nọ ebe a ma ndị nọ n'ụlọ ha nọ na-eduhie mkpụrụ obi dị iche iche today ihe anyị ga-ele anya bụ Elisha a man of spiritual vision Elisha nwoke nwere ọhụụ nke ime mmụọ nwere anya nke ime mmụọ were na-ele na-ahụ Chineke mgbe Chineke kwuru okwu ya mara na Chineke kwuru okwu n'ihi na mgbe chineke gwara ya okwu ọ na-akpịle n'obi ya mara na ihe olu chineke ndị man of god taa ha na akpịgharị n'obi ha na olu olu chineke olu ha na-anụ olu chineke a sị na olu chineke ha agaghịrị abịa gwa okwu chineke mmiri were wetara anyị sị ka anyị gere ka anyị kwere ebe nwanne anyị nwaanyị gụpụtara anyị eze ndị siria buru agha imegide israel tupu ebuwe agha a na-ezukọ military officials na-anọ plan otu eji ebu agha otu a ga-eji alụ ọgụ before this king Now, his military officers sat down to plan for that war. The king of Israel will have the information. Tupu eze eh, eze Syria na ndị agha ndị isi agha ya anọrọ tụọ atụmatụ Israel ọgụ tupu ha ekwuchee ya na mitin ha mere n'ime ịma na chemba ebe ha nọ na-eme mitin onye eze ndị Izrel anụnụ ya mara ha na-emenụ ọwụ otu ọwụ abụọ dịka nwanne anyị nwaanyị gụpụtara anyị onye eze ndị Siria ike agwụ ya gịnị na-eme ihe a gwa m onye n'ime unu dịrị eze Izrel gwa m onye n'ime unu uwe sabotu a Who, who among you is releasing this information to the people of Israel? Who, who among you is against me? One of them said, Naiku, only against you. None of us is against you. But Elisha, the prophet in Israel, tells the king of Israel what you and your wife discussed in the bedroom. That man became confused. I want this man. I want this Elisha. Whichever means, just grab him, capture him, bring him to me. Now, Elisha, non Israel. Onye eze ndị Siria Syria, non Siria. Chineke na-ewetara Elisha ihe eze kpebiri ọ na-eme anyị ga-ịga n'obodo n'ụzọ gaa gaa lee ambush na eji m ga-ekọrọ unu mebi mgbe Giliamit otu eji lụọ ọgụ Biafra ị ga-ịga ambush ebe a ọrụ ma agba ambush onwe onye gị pụtara nobody can come out because if you come out you will be killed now Be, before they plan that ambush, Elisha Agbola is Israel. Don't go that area. Don't allow your people to go from that area. Otherwise, you'll be killed. So, plan ni eze siri ya mere awụrụ n'efu. Gịnị ka ha na-akọwa Chineke kpughere Elisha the danger Israel ga-ji inwe. Ka na-egosi na egosi izu nzuzo nke jehova dịrị ndị na-atụ egwu ya praise the lord izu nzuzo nke jehova the secret of the lord is upon those that fear him elisha feared god therefore god was able to reveal his secret to him elisha na-eto chineke na-efe chineke chineke were izu nzuzie kpugherie gị na-efe chineke n'ime mmụọ na eziokwu chineke ga-ekpughere gị izu nzuzie o tó jìkùhẹ́rẹ́ Elisha. gụọrọ m abụ 25:14 onye hụrụ ya ngwa ngwa abụ Psalm 25:14 izu nzuzo jehova dịrị ndị na-atụ egwu ya ya na ọgbụgba ndụ ime ka ha mara ihe ọ ma ị na-atụ egwu jehova izu nzuzo jehova dịrị gị ma ị naghị atụ egwu jehova izu nzuzo jehova adịghịrị gị ọhịa merenụ ndị e, man of god men of god anaghị ekwu ihe chineke ekwuwe n'ihi na ha izu nzuzo jehova adịghịrị ha ha anaghị atụ egwu chineke ọ kpatara na izu nzuzo ha izu nzuzo jehova adịghịrị ha they don't fear god that is why the secret of the lord is not upon them not with them so if you're a man of god if you're a woman of god fear god trust god so that the, the secret of god will dwell with you ọ bụrụ ma iwu nwa chineke ọ na-egbugbere ọnụ by the word of mouth proclaiming to be a child of God but the fear of the Lord is not with you therefore there is no secrecy there is no secret of God with you so edinye ndị agha ha chọrọ Elisha gawa agba ama na ọ ebe a na-akpọ Dotan Gilanla gaa chekie obodo a na-akpọ Dotan mgbe Joseph nwa Jacob chọrọ ụmụnne ya gaa ịkwadoro ha nri mgbe ha na-azụ atụrụ n'ime ọhịa ya garuo ọ hụghị ha pụta ọ hụrụ ihe ga-egosi na ebe a ka ha nọrọ before ha pụọ ọ dịkwana ebe ọ maara ọ dịghị onye ọ na-ahụ n'ime ọhịa somebody abịakwute ha nụrụ mgbe ha na-ekwu sị ka ha gaa dotan ọ the same dotan ka elisha ebe obi this man uwe onye eze siria achịrị ngwa agha ya niile o nwere chịrị ihe niile o ji wuru onye agha onye eze chọrọ elisha gawa gbaa obodo ahụ niile gburugburu nwabọyị elisha apụta ụlọ n'isi ụtụtụ nwabọyị elisha awụghị gehezai gehezai alaala n'ihi he was fired ọ na-amata fire ya ọ ya achụ afụkwara ya ọnụ Gehazi gawa onye ekpenta dịka Elisha ji vụọ ya ọnụ but Elisha kpọtara onye ọzọ ma baịbụl ha aha ya so nwa onye Elisha nwa okorobịa ahụ apụta n'isi ụtụtụ ibe ha niile echiele na ndị amị na ndị agha ịnyịnya ibu ha niile eji alụ ọgụ agba obodo ahụ gburugburu gbaa ụlọ Elisha gburugburu ya gbakwuje nna ikwu nna ikwu nna ikwu gịnị ka anyị ga-eme Elisha nọrọkwa n'ime ụlọ nga ahụ ọ nọ nwa m hapụ ndị nọnyere anyị ka ndị na-emegide anyị nwokorobịa aghọta ihe ọ na-ekwu mgbe Elisha ji hụ na nwa akpa ịghọta ihe ọ na-ekwu ya sị Chineke biko meghee anya nwa okorobịa ka o wee hụ Chineke aza ekpere ahụ immediately meghee anya that man young man anya ya emeghe ya ahụ na ndị nọnyere anyị ka ndị na-emegide anyị. Ịlaịsha hụrụ ọhụụ a n'ihi na bie niile na ebe Chineke nọ ahịa kpatara Chineke ji ya otu o ji lụọ ọgụ a niile Nwokorobịa ahụ ndị igwe karịrị ndị a niile bịara ọgụ gbaa ha gburugburu gị gụrụ ya na-agbada apụta si Chineke ndị a niile bịara ije ka isi ha isi ha all of them they became blind they were blinded onye na-anọ n'uche Chineke dị blind onye na-anọ n'uche Chineke isikpuru ya isikpuru ya well well o nwere ike ịwụ the best preacher o nwere ike it will the best whatever. But as long as no one uche chineke, okpurishi. okpurishi. But in onye ishi ibere ebe na-edu onye ishi, unu ga agabiga So, ụmụnne m, Elisha wụ onye Chineke gosiri Ang dị iche iche ọhụụ dị iche iche wụ ime ka Elisha mara obi Chineke ihe Chineke bụ n'obi banyere ụmụ ya izu nzuzo nke Jehova dịrị ndị na-atụ egwu ya gụọrọ m Deuteronomy 29:29 Deuteronomy chapter 29 verse 29 onye hụrụ ya gụọ ngwa ngwa Yes. Yes. Good. Ihe zoro ezo dịrị Chineke ka e pụtara ihe dịrị mmadụ o jedere mmadụ iwu ka anyị wee mee Chineke ma ụmụ anyị ihe chineke ji kpughee iwu ya kpughee obi ya nye gị iwu dat ka ị wee kụziere ụmụ gị ndị gị so gị n'azụ ihe chineke ebu n'obi banyere ụmụ ya so ịgbadawa na ebe a niile gụrụ gaa hụ na elisha mgbe o ji isi iji kpuo ndị a ya pụta ya sị ọ oh, owu ebe a owu ebe a ka unu kwesịrị ịbịa ka m kpọrọ unu kpọdụrụ na ebe unu hụ onye unu chọrọ bịa ya line aha ọp onye isi ọ naanị Elisha ahụ ụzọ ndị ka onye ọbụla jide ibi aka ha ejide ibe ha aka ha na-aga in a single file they went into Samaria in the middle of Samaria ọ ga ebe ha nọ eh, Chineke Elisha si Chineke mgbe ha anya mba chineke meghe anya ha ha hụ ha ga nọ in the middle of samaria because uh, kewu ịkpọrọ onye agha kpọba ya n'etiti ebe na ọ gaghị agbalikwa ọsọ onye eze israel ahụ ya mmiri mma si ka ya let me kill them elisha si ya jee kpọrọ oche jee nọrọ ala igide igbu onye ijiri aka mma agha gị dọta n'agha ọ onye jụrụ ụkwụ ya bịa don't, you don't kill like that. Imagine set your table. Gbuo anụ, shie nri, nye ha ka ha Onye ezi Izrel egere ha Elisha akwụ. Eme feast. Ọ dị ije akụrụ. Akụrụ dị ije, agara gara anyị ka akụrụ dị ije. Ma ọ kpọọ nwanne anyị nwoke. So, Elisha eme akpọ oriri ndị a niile eriekwe eriekwe eriekwe eriekwe riche. ya sị ngwa ụmụ bilie lawa ha ebiliela baịbụl si that ha azọghị ụkwụ n'izrel ọzọ abịaghị ha ọzọ sọwụ ọgụ ọkụ ịhụ na ọ hụ elisha emeela ka mkpụrụ obi dị iche iche chegharịa a gara egbuchi ndị ahụ ọchị elisha sị mba ka enye ha nzọpụta enye ha nzọpụta ha agaghị iji ọnụ ha kọọ ha hụrụ so ụmụnne m isiokwu anyị taa wụ ndị nọnyere anyị ka ndị na-emegide anyị and bụrụ nke a n'obi na izu nzuzo jehova dịrị ndị na-atụ egwu ya ọ dịrị elisha ọ dịrị gị ọ dịrị mụ ọ dịrị onye ọbụla n'ime anyị nọ n'ebe a mgbe ị tụkwasịrị chineke obi were ntụkwasị obi ahụ na-akụziri ụmụ gị ihe wu uche chineke izu chineke agaghị ahapụ ahapụ n'ezinụlọ gị ọ ga-adịgide so n'ime na mmechi okwu ọ fọrọ nwa mmụọ topic ahụ elisha anyị around ya up nke ga-agụ next week so mmechi okwu awụrụ na anya chineke dị n'ahụ gị obi chineke nọ n'ahụ gị ihe chineke evu n'obi banyere gị ga-apụta ihe andị iji mee ka nke a wuru eziokwu nọgidesi ike n'okwu chineke ka uche chineke mezuo n'ahụ gị it takes two to tango matches na mkpo matches ha abụọ bịa tugeda ọkụ nwụrụ. mkpụrụ machis agaghị enwe ọkụ n'onwe ya mkpụrụ machis ahụ kwanụ agaghị enwe ọkụ n'onwe ya ọ mgbe ha abụọ bịara tugeda ga-agbanye machis ọkụ nwụrụ. mkpụrụ machis wu okwukwe mkpụrụ machis wu gịnwa gịnwa na okwukwe ga-ebuli aka chineke gịnwa okwukwe n'ebe chineke nọ ọkụ enwụrụ so ọ bụ ndụmọdụ ka m na-enye n'ụtụtụ a ma ọ bụ ihe a si hụna grupu hụna grupu unu alala azụ no matter what unu alala azụ chineke meene ka anyị nwee ịhụnata ihe ugbu a gị anya n'azụ nwee empty chairs were ya sị ọwụ people ndị na-abịanụ this place will be filled naanị were ikpere gị gaa n'ala sị chineke rọpụtara anyị ọnụọgụgụ ndị a ga-azọpụta ọwụ ụlọ ju kama rọpụtara anyị ọnụọgụgụ ndị a ga-azọpụta so chineke nye anyị ike nye unu ume mee ka obi unu wuru otu ka a ghara inwe obi abụọ n'ihi na onye nwere obi abụọ dị ka ụgbọ nọ n'oke osimiri na-atụgharị otu a o ma o je ya wụrụ okwu ndụmọdụ nke ụbọchị taa ka chineke gọzie obi n'aha jizọs chukwu dị mma onye na-aza ekpere chukwu dị mma Chukwu dị mma ị na-aza ekpere Chukwu dị mma. That one. Ị ma na ebe anyị nọ mara mma karịa ebe anyị nọ bụ. So oge weta nwa obere oge ma dịcha used to it. This is very good. God is good. So, ka anyị lee anya n'ọkwa uh, I want to welcome Mwigwe and Ori- <laughs> oh, Oriako, no, Patako. In fact,